igbo rienụ igbo ya mazuoro unu mma o igbo udo dịrị unu ya gaziere unu abụkwa m odoziakụ chinyere ogbonna ka a na-ete ambasadọ nke unu magoro ihu ya na gịnị igbo ekunie onyonyo igbo ekunie tv ebe anyị na-ekwu ihe gbasara igbo na-eme omenala na asụsụ igbo n'ụbọchị nke tata achọrọ ka anyị tụba anya leba anya ihe gbasara ikuchi nwaanyị n'ala igbo dịka nwaanyị lụọ di di ya nwụọ a na-asị nwanne di ya ma ọ bụ onye ezinụlọ kuchite lụwakwa ya ya na amụrụ ya ụmụ anyị chọrọ ịma ọka na-adị na-aga kedu ihe ekwe eme ya bụ ihe ọka dịrị ugbu a ọ mekwa ụmụnne m na ha nọ ga ata ịga ọnụ na ya bụ okwu ya ka ndị asị unu were na oche nọrọ ọnụ jirikwa na mkpịsị edemede mgbe ọbụla anyị na nọkọrọ maka gịnị anyị na-ekwu anyị na-egbu na-eme gịnị nọ na-atụtọkọ ka nnabata ndị mụ na ha ga-anọ tinye ọnụ n'okwu a doderon dere nju anyị na-abịa ọ dị mma ụmụnne m abatago n'ịkọwapụta ihe a matara gbasara ikuchi nwaanyị a na-eme ya mgbe gboo anyị mara ma enwere ndị ka na-eme ya ugbu a kedu ihe eji eme dị ya mgbe ahụ eji eme ya aga m asị ka m bido n'ebe atọ na nwata nwanne m nwoke nọ ka ị kọwara ihe gbasara ikuchi nwaanyị ị ga-ekelekwa ọzọ kọwaa onwe gị mgbe ọbụla ịpụta gịnị a na-ekele ike ekele gịnị anaghị agwụ agwụ ikene kọwara anyị ihe gbasara ikuchi nwaanyị ihe kpatara eji eme ya mgbe bụ aka na-eme ya ugbu a ọhịa chọrọ ịma igbo igbo ekelekwa m aka m bụkwa onye aha mbụ ichie etelbat ogbuike dịka ajụjụ gị ịkụchi nwaanyị bụ ihe a na-eme mgbe gboo dịka nwoke lụọ nwanyị mụtara ya ofu nwa ma ọwụwa ebe nwoke agawa obodo afọdebe a bụrụ na agwa nwaanyị aha dị mma ndị ezinụlọ si ga nwaanyị aha agaghị ala ma nwaanyị aha ga-ebi ka aha di ya ghara ifu a na-asị a ga-atụta onye ga-ekuchi enyi ma a bụrụ na o mere nwanne nwoke di ya nwere a ga-asị ka o kuchie ya ma ụmụ nwata nwaanyị kwekwe mana ọtụtụ oge ụfọdụ ụmụ nwaanyị anaghị achọ ọdọ ihe ahụ mgbe aha onye ha gwụrụ ebe ije dị nwụrụ ụfọdụ na-asị ha achọghịzi ha lawa ma a bụrụ onye mụtara nwa a ga-achọ ka ọnọdụ ebe ahụ were zụọ ụmụ ahụ ka aha dị ya aha ghara efu nwaanyị eji asị ka o biri mgbe ahụ a ga-asị enwee nwanne nke na-esote di ya abụrụ na ọlụbe enwe a na-asị ya ya kụchie ya o kuchie ha chigharịa ọjị enwe ya na-akpọ echigharịa ọjị ọmụwazi obidokwa ebe onye nke ahụ wee mewekwe ihe dị na ya chigharịa ọjị obido mụọ ọgbara ya mụọ ọgbara nwa ma abụrụ na agwa ya dị mma ndị ezinụlọ chọọ ka nwata nwaanyị aha biri nga ha nwata nwaanyị ọ bụrụkwa n'obi na nga ahụ ọnọdụ ya mana ọ chọrọ ka ọ nụrụ ụzọ aha dị ọ na-anọ ebe ahụ na ihe eji eme ya mgbe ahụ ịhụ na aha nwoke ahụ efughị ọhịa ọ kachasị nwata nwaanyị nwee ezigbo agwa ya kweta na ihe e kwuru nwanne m nwoke ifeanyị achọrọ m ka itinye ọnụ na ya bụ ihe ndewo igbo ndị anyị ji biri dịka okwu anyị ji n'aka ikuchi nwaanyị ichie etelbat ekwuchago ya ka ọ dị mma mana m ga-akpanyetụ obere ihe na ya ikuchi nwaanyị n'ala Igbo ọ omenala dịbalụ mbụ asị m kwuo o bidoro na baịbụl o bidoro na baịbụl ikuchi nwaanyị mana na nke baịbụl sịrị na ikuchi nwaanyị bụ nwanne mmadụ nwụọ nwanne nke nwoke ekuchie nwaanyị ọ ka na-amụ nwa n'afọ onye nwụrụ anwụ mana n'ala Igbo bụ dịka nwanne anyị nwoke si kwuo achịgharịa ọjị ihe ọ pụtara bụ na akpọgharịgo nwaanyị egosi na ọ bụghịzi onye anwụrụ anwụ na ọzi onye nke nọ ndụ ụmụ a na-amụta nyanwụ mana ihe uru dị na ya bụ na nwaanyị nọzi na be di ya ebe ahụ na-enekọta ma ụmụ nke ọ mụrụ onye nke nwụrụ anwụ anya na-amụkwara onye nke na-anụ ya ụmụ na-enyekọta ha ncha ụmụazị enwee maka na nne nwaanyị nọ ọgbazie ụmụ ya ihu mana ihe niile agbanyekwere ụkwụ ma omume nwaanyị dị mma maka na ọ omume nwaanyị dị mma ewee kwube na a ga-anụgharị maka na asị na ụzọ dị mma gaa ya nga na hmm. mana ọ bụrụ na omume nwaanyị adịghị mma di ya nwụọ asị na <laughs> oh, na onye eji maka ya wee bịa ije na nwa obere eko onye ọbụla eche ihu ebe o chere azụ mana dịka o si dị a ka na-eme ụdị ihe a ugbu a dịka o si dị ndị ụka bidoro gbaba ya mgba mana ka m si mara taa na ebe m si bịa amaghị ihe eme ihe kuchiwara biko a na-eme a ka na-eme ya ebe isi pụta ada ya emezi ya n'ihi na ọtụtụ ihe ọghọm na-apụtazi na ya ọ na-ebute nsogbu n'ezinụlọ ọbụla nwere onye na-ekuchi onye ekuchiri ekuchi ọ ya kpatara eji mebie ya n'ihi na onye mụrụ obi na-atọ ma obi na-abụ o sokwa na ihe a na-ekwu mgbe a na-eke ihe ọ na-osogbo mee bute esemokwu kpatara na ekewe ihe nke bụ nke onye a nke a bụ nke onye a mụtara onye a so o so na ihe ndị Igbo ji akagbue dịka obodo ebe m si anyị anaghị ezi eme ihe dị otu ahụ ugbu a unu anụ otu o si daa ya ka nna si enwe mpaghara ka na-eme ya ugbu a biko anyị ga-achọ ka ụnụ kọtụrụ anyị ihe mere ụnụ ka ji na-eme ya kedu otu unu si hazie ya kedu uru nọ ya na ọghọm ntị anyị oghe ịnụ ka unu ga-esi zitere anyị ya bụ nwanne m nwoke biko kene ndị anyị na ha n'ụbọchị tata ndị Igbo biri n'ụwa anyị ka bụkwa nke ọnụ kelekwuo ha nwatara nwata igbo bụ igbo mbọsị nta ka anyị chọọ na orenji mụọ na-asị unu ọ ga-adịrịrị unu na mma anyị ga na-ahụ ụzọ anyị ga-abụ gị ụzọ mmiri ọ ga abụ ụzọ ọkụ anyị ga na-ahụ kwa mgbe ka mgbe ka udo dịrị unu ka emesịa na-ekuni igbo ekunie onyonyo igbo ekunie tv ụlọ apụkwala nke kwa nna aga n'ebe ọbụla ewepụkwala agbanyụrụ ya na-ekuni ya n'ezi ya bụ ozi na-ekuni Igbe Ekunne TV ọ ga-adịrị nna mma Igbe Ekunne